anyị n'anya ife ọsọrọ ndị ilo mebe anyị jikwa ogu na anyị ọfọ ndị anyị ọfọ n'ogu ka anyị ji aga emekwenu m igbo niile na ịbụ ofu emekwenu m igbo niile na anyị fụrụ onwe anyị n'anya ife ọsọrọ ndị ilo mebe anyị jikwa ogu na anyị ọfọ ndị be anyị ọfọ n'ogu ka anyị ji aga ihe n'olugbo ka ọ na ụmụ igbo be ọkwa igbo jiri mba o ọkwa mmọnwụ emekwenu ma na igbo niile na ibe ofu emekwenu ma na igbo niile na ibe ofu anyị furu onwe anyị n'anya ife ọtọrọ ndị ilo mebe anyị jikwa ogo na iji ọfọ ndị anyị ọfọ n'ogu ka anyị ji aka emekwenu ma na igbo niile na ibe ofu emekwenu ma na igbo niile na ibe ofu anyị furu onwe anyị n'anya ife ọtọrọ ndị ilo mebe anyị jikwa ogo na anyị ji ọfọ ndị be anyị ọfọ n'obu ka anyị ji aka alụbala eze ama na-eje gị nwamba abịago ihe n'oluwo ka ọ na-elu ụmụ igbo be anyị ọkwa ife igbo jiri ka mba o ihe ọkwa anyị na-eme aka o ụmụ igbo na-aya efula egwu ụmụ igbo niile ọ ndị dịrị dewe